ụmụnne n'ime Chineke ka udo nke Chineke nke kachasị udo niile dị nro n'ebe ọ dị ukwuu n'aha Jizọs Kraịst bụ onye nwe anyị emem abụ m ezi nwanne ụlọ nwoke Obichukwu Tony chukwu ọ bụkwa site na ụlọ ọrụ ndị Life Word Radio Ministry akara ndị Baptist Missionary Association nke mba Afrịka gbara gburugburu ọ bụkwa site na ime eru nke dị n'ime Ibadan Ọyọ steeti Naijiria ka ozi ọma si eru unu nso n'oge dị ugbu a ọnọdụ ya n'ụbọchị nke taa chineke ga-agọzi anyị mepee anyị isi obi anyị anyị wee ndị nke ya gara ya ozi nke ọma wee ketakwa n'ihe nketa nke onwe desịrị ndị nke ya n'ụbọchị nke taa ọnwa anyị ga-ezu oke n'aha jizọs kraịst bụ onye nwe anyị eme anyị ga-aga n'elu ileba anya n'akwụkwọ nsọ dịka o si kwesị ka anyị fụ ihe nke chineke desara anyị ndị nke ndụ anyị ga-afụ agụ akwụkwọ jọn oziọma dịka jọn dere isi nke asatọ amaokwu nke atọ wee ruo na nke iri na otu jọn isi nke asatọ amaokwu nke atọ wee ruo na nke iri na otu ọsị ndị ode akwụkwọ na ndị farisii wee kụta otu nwanyị nke ejiderịrị na ịkwa iko Mgbe ha guzosiri ya n'etiti ha wee ya, “Onye ozizi, ejidewo nwanyị na ịkwa iko mgbe ọ na-eme ihe ahụ, ma na iwu anyị, moses nyere anyị iwu ịtụ ndị inyom dị otu a nkume, gịnị ka gị onwe gị na-ekwu banyere ya?” ma nke a ka ha na-ekwu ịnwa ya ka ha wee nwee ihe ha ga-eji bo ya ebubo ma Jizọs ruru ala were mkpịsị aka ya na-ede ihe n'ala ma mgbe ha nọgidere na-ajụ ya wee welie onwe ya elu si ha onye aka na ihe n'etiti unu ya buru ụzọ tụọ ya nkume o wee rukwa ala ọzọ were mkpịsị aka ya na-ede ihe n'ala ma mgbe ha hụrụ ya ha nụrụ ya ha pụọ n'otu n'otu malite na ndị bụ okenye ruo na ndị ikpeazụ e rapụ naanị Jizọs ya na nwanyị ahụ ebe o guzoro n'etiti Jizọs wee welie anya ya elu si ya nwanyị olee ebe ha nọ ọ dịghị onye ọbụla mara gị ikpe o wee sị ọ dịghị onye ọbụla onye nwe anyị jizọs wee sị mụ onwe m amakwa gị ikpe gaa nke gị site n'ugbu a adịla na-emeghekwa adịla na emeghe ọzọ ka anyị fụ akwụkwọ james james isi abụọ gụọ amaokwu nke atọ Jemis isi abụọ amaokwu nke atọ osi isi nke abụọ amaokwu nke iri na atọ ọ n'ihi na ọ bụghị ọ bụ ikpe nke ebere na-adịghị ka a ga-ekpe onye na-emeghị onye na-emeghị ebere ebere nyaara ikpe isi ka Chineke gọzie okwu ya n'ụbọchị nke taa onye anyị nghọta pụrụ iche na ngozi dị kwesịrị ekwesị n'aha Jizọs Kraịst bụ onye nwanyị na ịga n'iru n'ụbọchị nke taa ihe anyị ga-eji wee mere isi okwu ga-abụ ebere na-ekwu okwu ebere na-ekwu okwu Ọtụtụ ndị mmadụ n'ụbọchị taa na n'ụbọchị nke anyị nọ na na-enwezi ihe mgbapụ n'ihe mgbu dị iche iche a na-achọzi ebere n'aka ebe ndị mmadụ nọ ma ihe ị ga-amata amata bụ na onye enweghị ebere apụghị imere mmadụ ebere onye nwere ekworo n'obi na onye nwere ntachi obi na onye nweghị mgbaghara apụghị mere mmadụ ebere mana ile anya fụ na chineke anyị bụ onye obi ebere onye obi ọmịiko ọ bịara obi ebere ka o ji wee nwee ịhụnanya n'ebe mmadụ nọ ọbụna dị na mgbe mmadụ gahịrị na mgbe anyị gwụsịrị mgbe anyị dabara n'ime mmehie nwaanyị a anyị gụpụtara maka na akwụkwọ jọn jọn dịrị maka bụ onye obodo na ndị iro tụrụ ero ka ha ga-esi gbuo n'ihi na ha kọwara akụkọ a sị na na-enwudere ọbụna dị n'ịkwa iko enwudere n'ihe njọ ọtụtụ ka enwudere n'ihe rụrụ arụ dị iche iche mana ihe ndị a niile ọ bụghị sọsọ naanị nwaanyị a bụ onye mere ha nwoke ya na na-abụ kwara iko a maka mmadụ ofu onye anaghị akwa iko na mmadụ na-abụ na-akwa iko onwe onye ma ebe ọnụ ahapụ ya maka gịnị na nwaanyị a bụ onye ha bụ n'obi eleghị anya ọ bụrụ na esetere ọ ka e wee nwude ka e wee kpagbu ya ka e wee mee nke ma nke ọzọ nwaanyị a wee maa n'ọnya ha ha dịrị ma ekele dịrị Chineke n'ihi na mbọsị ahụ ọ bụ na ọ bụ na Jizọs na ha kpọtara n'ihu Jizọs ka ejigbo etugbugo nwaanyị a were okwu tugbu ya dịka ya bụ ajọ onye ekwensu chọrọ ịla nwaanyị a n'iyi ma Jizọs bịara igosi ụwa na ha abịaghị maka ọnwụ onye mmehie kama ka na nye ndụ na onye mmehie ka onye mmehie si na mmehie pụọ nkwanye ndụ ebighị ebi nata amara na iru ọma nke Chineke si na mmehie pụta wee bụrụ onye nke ebi ezi ndụ nke na-asọ Chineke ụsọ Jizọs wee gba ndụ asị n'ihi na ọzọkọ bụla ha chọrọ ịnwalikwa Jizọs o wee hụrụdata ala were mkpịsị aka ya wee na-ede ihe n'ala mgbe ha katara ya ọ sị ha onye ọbụla nke na-emehiebeghị n'ihi na akwụkwọ nsọ kwuru sị na na mmadụ niile ejighị iwu wee merụọ chineke obosi onye ọbụla nke na-emerụbeghị na buru ụzọ wee tụọ okwute nkume wee onwe nwaanyị ya obi ha niile wee maa ikpe n'ihi na ha nche niile bụ ndị mmehie ndị nke chọrọ ịtụgbu ndị onye mmehie ibe ha ile anyị fụ na ikpe lere onye ọbụla nke na-enwetabeghị jizọs kraịst ka onye nwere na nzọpụta obi ha ncha niile wee amaghị ikpe jizọs wee hụrọta ala wee na-ede were mkpịsị aka wee na-ede abacha ihe ọ na-ede bụ Nke mbụ, onye ori. Nke ogbu mmadụ. Nke atọ, onye kwuru Ka ha ka ọ na-ede ka ha na-ele anya onye ọbara na-afụ mmehie ka a na-edetu ya n'ala. ụbịa na-ama ikpe. Onye tọba nkume n'ala ụla. Onye tọba nkwuwe n'ala ụla. Etu a ka o si dịrị onye ọbụla, mmadụ niile ọbụla nke na-abịabeghị n'ebe Kalvarị nke na-esitebe na jizọs kraịst dịka onwe ha nzọpụta ya mmehie dị n'iru onye ọbụla ma jizọs bịara ka anyị nwee ndụ nwebiga oke o wee anya ọzọ wee sị lezie anya ọkpụzi ndị bịara etugbu nwaanyị a o wesi nwaanyị a kekwa ndị na-amaghị ikpe ka e ndị na ezi ebe ka ha nọ onwezi onye afụrụ jizọs wee sị ya gị nye onwe ha onwe apụghị ịma gị ikpe gị nawa gị emeghekwala ọzọ ile anya fọnụ ebere bụ ihe kwuru okwu n'ebe nwaanyị a nọ ewezụga ebere nwaanyị abụrụgo na atụgbu n'okwute Ewezụga ebere, nwaanyị abụgo onye nwụrụ n'ụbọchị nke ahụ. Ewezụga ebere, nwaanyị abụgo onye e nyebara n'aka ekwensu n'ụbọchị ahụ. Ewezụga ebere, akọchago maka akụkọ nwaanyị ahụ. Ebere a bụ ihe zutere gị n'ụbọchị nke taa. Ebere a bụ ihe zutere mụ na gị. Ebere a sitere na Kalvarị. Ebere a ekwugo okwu megide amụghị nwa gị. Ebere ekwugo okwu megide enweghị ego gị. ebere ekwughị okwu megide nyanya niile nke chịrị ya aka mba ebere ekwugo okwu megide ihe ọjọọ niile nke na-amalite imegide gị ebere ekwugo okwu megide ihe niile nke na emeghị anya mmiri iji asụ ude abalị bilie kwụrụ chịm nara ebere a nke site na kalvarị nara ebere a nke site n'okwukwe nke Chineke narị ebere a nke site na Jizọs Kraịst n'ụbọchị nke taa ebere a si na kalvarị were kwuo okwu ebere a na-anya isi megide ikpe ikpe niile nke ekpere imegide gị ebere akagbugo ha n'aha Jizọs bilite n'ụbọchị nke taa ebe ọ bụla ị naanị gị na-ata nata Jizọs Kraịst dịka onye nwe na nzọpụta gị ị ga-afụ oke egwu na nke edemede a welie aka ya sọpụrụ chineke kposi ala ya n'ụbọchị nkịta ka ekpere chineke chukwu nke pụrụ ime ihe niile onye nsọ ebighị ebi n'igwe lee ndị ọrụ gị ndị a ha nụgwa okwu obi ebere gị n'ebe ha nọ onye nwaanyị mere ha ebere n'aha jizọs ga-ebere kwu okwu n'isi ha niile dị ndị nke chọrọ ịnabata jizọs kraịst dịka nwe ha na nzọpụta ha onye nwaanyị debere afọ ha n'akwụkwọ nke ndụ ka afọ ha n'akwụkwọ nke ọnwụ mee ka ha bụ ndị nke ekete oke na alaeze nke alaeze n'igwe onye nwanyị mgbe na-eme nke a ka apagabụ onye bụla enyi ya gọzi agọzi na ha jizọs kraịst onye nwanyị eme mata anyị na olu a na-abịara site n'ụlọ ọrụ ndị rap wod redio ministri onye nwee akọ mgbaama ma ọ bụkwa na ịkparịta ụka na ajụjụ unu ga-enweta n'ikwu okwu 081 329 00 111 ma ọ bụkwa Ka udo nke Chineke na ọṅụ nke Chineke pụrụ iche dịrị unu n'ebe ọ dị ukwuu n'aha Jizọs Kraịst bụ Onyenwe Amen.